Mmụọ ọbụla mmụọ na-eme n'ụwa gbaa mbọ yọwa chike ka uko ka akara aka ka ego mbọ yọwa chike ka si ka akara aka nke ego onwe dị ihe ọbụla mmadụ ume n'ụwa abụọ medị mma adịrị m ọga iji e ọnụ ụlọ ala n'ụlọ elu gaa obodo ọbụla chọrọ ịga gbaa mbọ maka kewa akara aka gị ji ekwesị n'oge mbụ ndị kụwa egwu ndị kụwa bọọlụ ndị mee ihe onyonyo fim mmadụ uhe were gị ime nwunye iwe onye na-adị uru ọbụla onye rụwa mekaniki rụwa ibu ma ọ rụwa meshin bụ onye kpa oke aka ọrụ n'oge gara aga mana taa emena gba ụtọ ndị kwuru gị gakwụ n'azụ na-ada onye na-adịka ewepụsa wahi mmadụ ka wahi ndị wu ndị akpọrọ pọblik figo taa ya mmadụ adọ ndị ime ihe onyonyo fim ndị kụwa bọọlụ ndị kụwa egwu nde ndị chi ki so nwaọlụ ị na-emegba mbụ mana ka ikechikwa n'ime fọndụ ọgbaga nwa obere nsimenye ọkwa n'obere okwu nsimegwu otu